ọ bụrụ na onye ụwa gị si ikwu nne gị ma ọ bụ ikwu nne nna gị wee bịa ụwa na mbalaba ụnụ ugbu a abịakwanụ n'ebe ahụ ikwu nne gị ahụ onye ụwa gị maọbụ ikwu nna gị ahụ onye ụwa gị si wee bịa ụwa ịgbachago n'afa onweghị ife ọbụla ya bụ onye ụwa gị metalụ n'ikwu nne gị ahụ maọbụ n'ikwu nna gị ahụ ga-ebute na ntaramahụhụ maọbụ ife isi ike ga na-eme n'ụwa nke ọbịa mana abịakwalị na ụwa gị kịta ị na-enwe ife mgbu na-enwe ife isi ike na-enwe ife mkpakasị ahụ dị iche iche oke na ọlụ gị bụ kaba ahụ chọọ ezigbo dibịa ma agba afa malụ ife ekwe na-akụ na-agbatu afa ana ka ọ juke na ajụjụ maka ụmụ mmụọ gị na ha so wee bịa ụwa ụmụ mmụọ dị iche iche gị na ha so wee bịa ụwa ndị dịka alụsị so gị wee bịa ụwa maka na onye ọbụla nwere mmụọ ọnya na ya so bịa ụwa onye ọbụla nwere alụsị nwoke maọbụ alụsị nwaanyị gbailie n'ukwu were bịa ụwa juke na ajụjụ malụ na o nwere ife mmụọ ahụ na-achọ n'aka gị kpatalụ ife isi ike maọbụ ife mgbochi ụzọ si abịa n'ụzọ gị ewezụgakwali mmụọ so gị wee bịa ụwa dịka alụsị nwoke maọbụ alụsị nwaanyị juke na-ese maka ndị otu ọgbanje gị kedu nke ọgbanje nke ọ bụ ọgbanje mmiri ka ọ bụ ọgbanje ọfịa ka ọ bụ nke enu ana malụ nke ọ bụ malụ na ịgbanyere ụkwụ na mmiri nke dị egwu wee bịa ụwa maka na ọtụtụ abịa na-ekwu okwu ndị mmiri a o nwere ka ụfọdụ si afụ ya mmiri dụkwanụ n'ụdị n'ụdị enwere ndị bụ na ha gbanyere ụkwụ na mmiri nke dị egwu welu bịa ụwa mara ife ndị mmiri ahụ na-ekwu ịchịkwa ndị nọ na mmiri chụkwa ndị enu ala wee jụọ ajụjụ dị iche iche gbasalụ mmiri ọkachasị n'ebe nwunye mmiri na nwoke eh, di mmiri nọ nke a wee dịrị gaba ọzọ ị ga-etinyekwa aka bụ ife dị n'agwụ agwụ be nna gị agwụ ikwu nne gị dozie ya malụ ife bụ ife na-ekwu kedu mmụọ si na be nna gị ha wee pụta kedu mmụọ si na ikwu nne gị ha wee pụta ajụjụ ndị a ka ị nwere ike ịjụgasị onwe gị n'afa ma ọ bụrụ na inyochachago fụ na onye ụwa gị si ikwu nne gị enwere ife ometa metara n'ikwu nne gị anwa maọbụ n'ikwu nna gị anwa onye ụwa gị si na onwere ife ometa ọ ụdị ajụjụ a ka o kwesịrị ka ije jụọ n'afa ọ bụrụ na ịjụchago ụdị ajụjụ a dị iche iche ọ bụrụ na ịjụcha gị ya dozie ya fụ na onwelo ife dị etu anwa dị na ndụ gị maọbụ na idokwachago ụmụ mmụọ niile dị iche iche gị na ha so wee bịa ụwa ebe ọzọ ikwesịrị ka ịlụtụ aka bụ ife gbasalụ ife aka melụ maka na abịa n'elu ụwa kịta ife a na-ayakarịzi kịta bụ ife aka melụ a na-ayakwa nke mmụọ mmerụ mmụọ agbachi nkịtị mmụọ ya edozi edozi maọbụ mmụọ emebiri emebi nke bụ eziokwu na a na-aya nke ahụ mana mmụọ na-enye gị nsogbu inye mmụọ ife ọ na-eri mmụọ achalụ gị n'ụzọ mana ọ bụrụ na mmadụ na-eso gị ị na-edozi edozi ojisi ike na-eme gịnị na-emebi emebi ya bụ ọ bụrụ na ị na anya n'ime ndụ gị nnọọ fụ na onye ụwa gị si ikwu nne gị bịa o nwere ife ometa n'ụwa mbụ maọbụ na onye ụwa gị si ikwu nna gị bịa o nwere ife ometa n'ụwa gị mbụ na edozichago mmụọ niile a nọ na ndụ gị chukwachaa ha meelu nke ọbụla ife ọ na-achọ maọbụ ife ọ na-eli maọbụ usoro esi echukwu ya na gị ya ife ọzọ ike etinye anya na ya bụ ife gbasara ife aka mee maka na osike ike kịta ka gbatalụ mmadụ afa e wee ghara ịgbapụta ife aka mere na ndụ onye ahụ anyị bụ mmadụ mechaziela anya ọ bụrụ isogbuzi mmadụ ibe anyị ka anyị ketara n'elu ana mmadụ bi ndị ọzọ na-eji nke ha na-emepụta ife anyị were nke anyị na-emebu ụmụnne anyị ife ha na-ayazi n'elu ụwa kịta bụ ife aka mere ife mmadụ mere mmadụ ibie ikekwe eri o nwere ndị ya ewe emecha emecha ekpuo ya ekpuo na ife dibịa gbara n'afa na ama mgbapụta ya enwe nke gaba emecha atụnye na ya na mmiri ị na-agbazi afọ ị na-afụso ndị mmiri ndị mmiri nke ahụ ka bụ okwu m ga-alụtụ aka mgbe ọzọ ị na-agba afe na-afụsọ ndị mmiri mmiri onwe nke a ga-agbacha enye ya n'alụsị maka na ụnụ mana alụsị dị n'iche n'iche nke a ka bife m ga-alụtụ aka na ehe ọzọ ọ bụrụ na ị ife aka mere ọzọ ị ga-etinyekwa aka bụ ndị amoosu kaba ahụ ka itinye aka na ndị amosu maka ndị amoosu na-agasalụ mmadụ ọnọdụ dị iche iche ndị amoosu na-ebute ị na-alụ alụ a na agasị agasị iche na onye na-alụrụ gị ọrụ amala ife ọ na-alụ mana ọdụ ụtọ na ọ na-abụ alụcha ọrụ ndị amoosu eme gịnị amanye ya aka naịma ntacha ụfọdụ ụta maka na-ebe onye fudebe ka o mee gịnị ka ọ ma debe ndị be anyị si na ebe nke onye ma ka ọ ga-ekwu maka ya ọ ife ndị a ka ị ga-akaba ahụ tinyechaa anya n'ime ndụ gị gị bụ onye na-agba ọsọ ndụ eziokwu na ọgbaligboghara ekweghozisi malụ nke bụ nke mana ndị be anyị si na ọsọ ndụ aha agwụ ike jisi ike ka ị gbaba ọsọ ndụ gị wee luo na ịchọta ife ị na-achụ maka na onye ekele aka na abụ aha atụ ụta ife na ka ọ ha nụ otu a n'ọnụ ọ bụrụ na ị mụtara ofufe maọbụ ụzọ ife na-abụ jisi ike tụsasie ozi a ka onye aka na akwanite ọnọdụ ọdịnala igbo anyị na-akụzikwara ụmụnne anyị ndị na-amaghọ ka ha malụ ndewonu